Jọn nke mbụ isi nke atọ lee na aha ịhụnanya nke a bụ nke nna anyị nyeworo anyị ka e wee kpọọ anyị ụmụ Chineke anyị bụkwa ụmụ ya n'ihi nke a ụwa amaghị anyị n'ihi na ọ maghị ya ndị m hụrụ n'anya ugbu a ka anyị bụ ụmụ Chineke aka emeghịkwa ka ọ pụta ìhè ihe anyị ga-abụ anyị matara na ọ bụrụ na a ga-eme ka ọ pụta ìhè anyị ga-abụ ndị yiri ya n'ihi na anyị ga-ahụ ya otu ọ dị onye ọbụla nke nwere olileanya nke a n'ebe ọ nọ ọ na-emekwa onwe ya ka ọ dị ọcha dị ka ya onwe ya dị ọcha onye ọbụla nke na-eme mmehie ọ na-emekwa ihe na-emebi iwu mmehie bụkwa mmebi iwu unu matakwara na emere ka ya onwe ya pụta ìhè ka o wee chịpụ mmehie mmehie adịghịkwa n'ime ya onye ọbụla nke na-anọgide n'ime ya adịghị emehie onye ọbụla nke na-emehie ahụghị ya anya mgbe ọbụla ọ maghịkwa ya ụmụntakịrị m unu ekwela ka onye ọbụla duhie unu onye na-eme ezi omume bụ onye ezi omume dịka ya onwe ya bụ onye ezi omume onye na-eme mmehie si na pụta n'ihi na ekwensu na-emehie site na mbụ ihe eji mee ka ọkpara Chineke pụta ìhè bụ nke a ka o wee laa ọlụ niile nke ekwensu n'iyi onye ọbụla nke a mụworo site na Chineke adịghị eme mmehie n'ihi na mkpụrụ ya na-adịgide n'ime ya ọ pụghịkwa imehie n'ihi na amụwo ya site na Chineke n'ime nke a ka ụmụ Chineke bụ ndị e meworo ka ha pụta ìhè ha na ụmụ ekwensu onye ọbụla nke na-adịghị eme ezi omume esighị na Chineke pụta onye nke na-adịghị ahụ nwanna ya n'anya esighịkwa na ya pụta n'ihi na nke a bụ ozi ahụ unu nụrụ site na mbụ ka anyị hụrịta onwe anyị n'anya ọ bụghị dị ka Ken si bụrụ onye si n'ajọ onye ahụ pụta wee gbuo nwanne ya ọ bụkwa n'ihi gịnị ka o gburu ya n'ihi na ọlụ ya jọrọ njọ ma ọlụ nke nwanne ya ziri ezi ụmụnna m ka ọ ghara iju unu anya ma ọ bụrụ na ụwa akpọ unu asị anyị onwe anyị matara na anyị esitewo n'ọnwụ baa na ndụ n'ihi na anyị na-ahụ ụmụnna anyị n'anya onye na-adịghị ahụ n'anya na-anọgide n'ọnwụ onye ọbụla nke na-akpọ nwanna ya asị bụ ogbu mmadụ unu matakwara na ọ dịghị ogbu mmadụ ọbụla nwere ndụ ebighị ebi na-adịgide n'ime ya n'ime nke a ka ị maworo ịhụnanya n'ihi na ya onwe ya tọgbọrọ ndụ ya n'ihi anyị anyị onwe anyị jikwa ụgwọ ịtọgbọ ndụ anyị n'ihi ụmụnna anyị ma onye ọbụla nke nwere ihe ụwa nke a o ji biri nke hụkwara nwanna ya ka ọ nọ na mkpa o wee mechigide ya obi ebere ya ịhụnanya Chineke si aṅa adịgide n'ime ya ụmụntakịrị m ka anyị ghara ịhụnanya n'okwu ma ọ bụ n'ire kama ka anyị na-ahụ n'anya n'ọlụ na eziokwu n'ime nke a ka anyị ga-amara na anyị e bụ ndị nke eziokwu ahụ mekwa ka obi anyị kwenye ekwenye n'iru ya n'ihe ọ bụla nke obi anyị na-ama anyị ikpe n'ime ya n'ihi na Chineke ka obi anyị ukwuu ọ makwara ihe niile ndị m hụrụ n'anya ọ bụrụ na obi anyị amaghị anyị ikpe anyị nwere nkwuwa okwu n'ebe Chineke nọ ihe ọ bụla anyị na-arịọkwa anyị na-anata ya n'aka ya n'ihi na anyị na-edebe ihe niile o nyere n'iwu anyị na-emekwa ihe niile na-atọ ụtọ n'iru ya nke a bụkwa ihe o nyere n'iwu ka anyị kwere n'aha nke ọkpara ya Jizọs Kraịst hụrịtakwa onwe anyị n'anya dịka o nyere anyị iwu onye na-edebekwa ihe niile o nyere n'iwu na-anọgide n'ime ya ya onwe ya na-anọgidekwa n'ime ya n'ime nke a ka anyị makwara na ọ na-anọgide n'ime anyị site na mmụọ nsọ ahụ nke o nyere anyị